AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye mụ na ya na-ezukọ ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ana m anabata gị n'obi ụtọ n'ụbọchị taa ka anyị na-aga n'iru n'ịtụgharị uche n'okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ gafee nramahụ nke asọpụrụ di gafee nramahụ nke asọpụrụ di gịnị ka nke a na-agwa anyị ma ọ bụ gịnị ka ọ pụtara ihe m na-achọ iwepụta ebe a n'ụbọchị taa bụ na ana m ahụ nramahụ nke nwanyị edoghị onwe ya n'okpuru di ya gafee nsogbu nke ọ na-akpata n'ezinụlọ asị m na ana m ahụ nramahụ nke na-eso akparamagwa dị otu a gafee ihe ọ na-akpata nye ezinụlọ ahụ ọ bụrụ na ị otu n'ime ụmụ nwanyị ndị ahụ na-anaghị edo onwe gị n'okpuru di gị nke a na-eweta nramahụ n'ihi na a maara gị ka onye kwere ekwe gaa hụ na nke a bụ igburu onye irobe ekwensu ụzọ ọ ga-esi wee bịa webata ọgbaghara n'ime nzukọ nke Chineke bụ nzukọ Kraịst amaara m na ị ịghọta otu a na-esi ele anyị anya bụ ndị kpọrọ onwe anyị ndị kwere ekwe mgbe ọbụla anyị kpara agwa nke ya na ụkpụrụ nke Chineke na-anaghị enwe otu olu ị na-ahụ a na-asị lee na onye ọ bụ si ọ na-ekpere Chineke nke a bụrụ ihe a na-ahụ n'ife Chineke gụpụ m na ya gị onye mụ na ya tụgharịrị uche lee ka akparamagwa m si eme ka onye agbata obi m onye mụ na ya na-enwekọ ihe ghara ịhụ ezi ihe nke dị na iru Chineke nso isi otu ole abụrụ onye ga na-ebi ụdị ndụ dị otu a isi otu ole adọnyere ekwensu ukwu agbasasị nzukọ nke Chineke ị pụrụ ịbụ otu n'ime ndị a ndị na-alụso Chineke ọgụ biko na m arịọ n'ụbọchị taa ekwekwala ka ekwensu chọta n'ime gị otu ihe ma ọ bụ nke ọzọ nke ọ ga-eji wee mesoo nzukọ nke Kraịst ya mere ndị bụ nwunye oge ahụ eruola ka anyị leruo anyị ala hazie ndụ anyị bie ndụ nke onye nke kwere na Chineke bie ndụ kwesịrị ekwesị tụọ Chineke egwu ma bụrụ ndị ga-abịaru n'iru onye nwe anyị na nchegharị ezi nwa nke Chineke ọ bụ ruo ole mgbe ka anyị ga-anọgide n'ịkpasu Chineke iwe ruo ole mgbe matakwa na Chineke a na ahụ ihe ọjọọ Chineke kpọrọ ihe ọjọọ asị biko ka anyị si n'ihe ọjọọ niile wezụga onwe anyị na-agbanyeghị apụtaghị ihe nke arụ ndị a niile ka anyị bụrụ ndị ga-akwanyere Chineke anyị ugwu rịọ amara nke Chineke ka onye nwe anyị nwee obi ọmịiko ka o ike yọchasị anyị karịa ịbụ ndị nke mmụọ ọjọọ na-achị ka anyị wee ịbụ ndị ga-ala n'iyi na mgbe ikpeazụ gịnị ka anyị na-eme ka o anya nramahụ nkuko nke medoghị onwe m n'okpuru dị m pụrụ iweta bụ nke karịrị nramahụ nke na-abịa n'ezinụlọ m bụ na ọ na-agafere nzukọ nke kraịst ahụ gasị m hmm, lee n'onye ọ bụ ndị ọ bụ na-efe chineke biko ama dị otu a ekwesịghị ekwesị ị ibi ezi ndụ n'ike nke onwe gị karịa kwa ma ị matara sị na ndụ ahụ ị na-ebi ekwesịghị ekwesị rịọ Chineke ikike nke nghọta ka o meghee anya nke ime mmụọ gị ka ị mara sị na ị na-enupụrụ Chineke isi n'inye isi o kwesịghị ka ahụ akparamagwa dị otu a na ndụ onye kpọrọ onwe ya onye nke Chineke ọ pụtara na anyị na-aga igbu oge izu niile ụbọchị niile na ofufe anyị niile ebe Chineke nọ bụ ihe efu chetakwa gị onye mụ na ya na-atụgharị uche na ọ pụtaghị na ị pụghị ịga ozi n'ụlọ Chineke ọ gaghị eme ka ndị nzukọ ghara ịhụta gị nye gị ọkwa n'ụzọ dị iche iche nke pụrụ ime ka ị bụrụ onye ga na-elefe nramahụ nke dị n'ezinụlọ gị nke gị onwe gị na-akpata site asọpụrụ dị gị ya mere ka ị na-atụgharị uche n'okwu ndị ya mata n'ụbọchị taa na Chineke bụ isi nke ezinụlọ ahụ nke gị onwe gị na-agbasasị mata na ọ ga-agara gị ma ị bụrụ onye ahụ nke a ga-esite na ya nzukọ nke kraịst abụrụ nke a kọchara mgbe ụdị ihe a na-eme nramahụ ya na-adị ukwuu ma ana m arịọ ka onye nwe m duzie anyị n'elu ụzọ ka anyị mụta ịbụ ndị ga-edo onwe anyị n'okpuru di anyị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị nwaanyị nwanyị ibe m ka anyị gbalịa na-enwe nsọpụrụ ka anyị gbalịa na-enwe nkwanye ùgwù nye ndị di anyị ha bụ isi anyị ka anyị mara na ngọzi ya ga-abụrụ nke anyị site n'ike nke Chineke unu emeela ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari kano steeti nke a bụ nke ndị north west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị nda ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ana m anabata gị nwanne m onye na-ege ntị ana m asị ka ngọzi nke Chineke baara gị ụba site n'ugbu a ruo mgbe ebighị ebi ịbụ onye agọziri agọzi n'ihi na ọtụtụ ndị chọrọ inwe ohere nke ịdị ndụ taa ha enweghị ya ọtụtụ ndị ọ gaara amasịkwa ma a sị na ha nọ n'ahụike ige ozi ya ma ha na-enwetaghị ya ma gị onwe gị ngọzi nke Chineke dị n'arụ gị ya mere m ji na-asị gị nta ezinụlọ gị gị kpọrọ ụmụnne gị kpọta ndị enyi gị biko di na nwaanyị unu nọkọọ n'ihi na nke a bụ oge nke olileanya oge nke a na-atụte mkpụrụ obi na oge nke a na-eme ka onye ike gburugburu ume isi ozi nke m nwere n'ụbọchị nke taa na-asị olileanya fọdụrụ agba nke atọ ka anyị mechie anya ebe anyị nọ jehova onye na-adịrị mgbe niile ebighị ebi chi onye ihe banyere ụmụ ya na-emetụ n'obi oge eruela mgbe gị onwe gị ga-ekpughe izu nzuzo gị nye ụmụ gị ndị na-ege ntị ya mere ana m arịọ ka mmụọ gị bata mmadụ niile ndị na-ege ntị n'ozi ya n'ụbọchị taa ana m arịọ ka ngọzi nke gị bara ha ụba ka ha site n'ozi nke ụbọchị nke taa bụrụ ndị a gbanwere ọnọdụ ha dị mma karịa arịọ m aha Jizọs Kraịst bụ onye anyị amen olileanya fọdụrụ agba nke atọ ewerela m ihe ọkụkọ m n'ụbọchị taa n'akwụkwọ Aịzaya isi nke iri anọ na itoolu na mokwu nke iri na isii azaya isi nke iri anọ na itoolu na mokwu nke iri na isi akwụkwọ nsọ na-asị lee n'ọbụ aka m abụọ ka m kawụrụ gị aka mgbidi gị niile dị n'iru m mgbe niile o jehova hụrụ anyị n'anya jehova hụrụ gị n'anya nwanne m nwoke onye na-ege ntị lee ụdị nkwa nke a bụ na ndị a na-ebe akwa ụnyaahụ si na ọ dịghị nri dịnụ ndị a na-ebe akwa ụnyaahụ si na nriri emekpụara ha ọnụ ndị a nọ na nsogbu n'isi ude ga-abịara nata ozi nke nkasi obi nke dị ka nke a site n'ọnụ jehova onye kere ha onye hụrụ ha n'anya onye na-asị ihe banyere gị dị n'iru mgbe ọbụla ihe banyere gị nọ n'ọba aka m lekwa ihe akwụkwọ nsọ kwuru n'ọba aka m ka m kara gị aka ọ bụghị ka m dere n'ihi ihe edere ede apụrụ ihichapụ ya ma ihe nke awụrụ awụ dịka asụsụ esiri wepụta mkpụrụ okwu asịrị dị ọ bụ n'asụsụ bekee nke akpọrọ inskripshọn nke bụ ihe awụrụ awụ ejiri igwe ọkụ bie ya nke bụ na ọ apụghị ihichapụ ya chineke sị aha gị aha ụmụ gị m wụrụ unu n'obe aka m ọ bụkwa na naanị na-awụrụ ya n'obe aka chineke sị na ọ nọ n'iru ya mgbe ọbụla ya bụ na ihe ọbụla nke na-agabiga na ọ nọ n'iru chineke mgbe ọbụla ha e olekwa ụdịrị obi ụtọ ụmụ zayọn ga-enwe mgbe ha natara ozi nke a nke bụ na ọnọdụ nke nsogbu a nke ha nọ n'ime ya nke mgbidi ha bụrụ nke etikpọrọ etikpọ nke ụmụ ha ghọrọ ndị nọ na ndọtala agha na chineke sịkwa amazuru m ọnọdụ ndị a ebe ọ bụ na chineke maziri ọnọdụ ndị a ya bụ na ya onwe ya bụ onye naanị nke nwere ogbugbo n'ime ọnọdụ ndị dị otu a bụkwa onye nke nke nwere cheta olileanya nke a bụ okwu nke igbo ume nke a bụ okwu nke nkasi obi dị n'ime ya ana m agwa gị onye ahụ nke nọ na nsogbu ahụ n'oge a onye ahụ nke ihe isi ụja nọ n'ime ya n'oge a Chineke sị m na-ahụ nsogbu ahụ nke nọ n'ime ya m na-anụ ude nke na-asụ na nrịrị ahụ m na-anụ akwa nke ị na-ebe na epụ kwụrụ ụmụ gị ụgwọ akwụkwọ m na-ahụ nsogbu nke ị na-enwe nwaanyị nke di ya na-achọ ịchụpụ n'ụlọ ya chineke sị ana m ahụ ya ihe banyere gị dị n'obe aka mgbe ọbụla ahụ nke ị na-ata amatara m ya ya bụ mgbe m ga-ebili ndajụ ga-adị n'ọnọdụ ahụ mgbe m ga-ebili olileanya ka a ga-eweghachi ya bụ ọ bụrụ na ị kwenyere na chineke bụ onye ahụ nke pụrụ ime ihe niile ọ bụrụ na ị kwenyere na chineke bụ onye kere gị ana m achọ ịgwa gị na akwụkwọ juel isi nke abụọ amaokwu nke iri abụọ na ise ruekwa iri abụọ na asaa na onye amụma juel sị ka m gwa gị sị na m ga-akwụghachi gị arịọ niile ahụ nke ụkpara na pamawom n'ugbugurube riri bụ oke ụsụ ndị agha ndị ahụ m zitere n'etiti unu ị hụrụ ihe chineke na-ekwu afọ ndị ijiri rụọ ọrụ enweghị ihe rụtara na ya ga-akwụghachi gị ya na afọ ndị a jiri rie ihe dum ka ị kpatara na ya ga-akwụghachi gị ya na afọ ndị okwu ụlọ ụka asịkwala ọdụ onye nwere ụka n'ụlọ ikpe ebe mmadụ pụrụ ya ejewe ụlọikpe ikpe n'oge a ihe ọ bụla ọ kpatara ọ na-emefu ya chineke sị na ya ga-akwụghachi gị afọ afọ ndị a nke ihe nripịa jiri ripịa ihe niile nke e eriri amaokwu nke iri abụọ na asaa na asaa unu ga-eriju afọ afọ ewee ji unu unu ewee eto nnụnụ nke bi n'eluigwe o wee sị ihe na-agaghị eme ndị m ruo mgbe ebi ebi nwanne m nwoke onye na-ege ntị asịkwara ele ọka adịke nọ n'ọnọdụ ihere n'oge a chineke na-asị gị nwee olileanya ihe banyere gị dị n'obe aka m ihe na-agaghị eme ndị m ruo mgbe ebi ebi nwanne m nwaanyị onye ga-ege ntị aka asịkwa na nsogbu ụkwụlụ ụka nke ịmanya isi ya bịara rie gị na-achọ ime ka ga-asị na olileanya adịghị chineke sị m ga-akwụghachi gị arọ ndị a niile m ga-eweghachite olileanya unu ga-eriju afọ afọ ewee ji unu amaokwu nke iri abụọ na asaa na asị unu ga-amarakwa na Jerusalem ka m nọrọ bụ Jehova unu onye na-asị unu ihe na-agaghị eme unu ruo mgbe ebi ebi hapụ ọ bụrụ na ndị mmadụ na-eme gị ihe ọchị taa were ndidi sonwa ya ọnọdụ ahụ ga-agbanwe ọ bụrụ na ndị mmadụ na-akwa gị emo taa were ndidi sonwa ya ọnọdụ ahụ ga-agbanwe a sịkwa na akọọla gị ọnụ ị nweghị iwe oyiyi ị nri ị ileta ụmụ gị etu o kwesịrị nwee ndidi chineke sị oge mgbanwe na-abịa n'ihi na chineke edewo ihe banyere gị n'obe aka ya ebe ọ bụ na ọ bụ n'obe aka ya ka o dere ya mgbe ọbụla o weliri aka ya elu ọ na-ahụ aha gị mgbe ọbụla o weliri aka ya elu ọ na-ahụ ọnọdụ gị mgbe ọbụla o weliri aka ya elu ọ na-ahụ anya mmiri gị mgbe ọbụla o welere aka ya elu ọ na-ahụ nsogbu gị ya bụ na chineke sị olileanya ka fọdụrụ sị na ị ga-agwụsị n'ọnọdụ a echela na ị ga-eji anya mmiri nke a ọ bụrụ mgbe ikpeazụ gị ga-abụ mba chi nke na-agbanwe ọnọdụ nọ nso chi nke si gị na akwa gị bụrụ n'abalị kama na iti mkpu gị ga-abịa n'ụtụtụ ọ nọ nso nọkwa na njikere ịgbanwe ọnọdụ ahụ ya bụ na ebe ọbụla ị nọ n'oge awa were obi gị kọrọ na ọ bụ gị nwe ozi ya ebe ọbụla ị nọ n'oge awa were obi gị kwere na ọ bụ gị ka chineke ji na-ekwu okwu a taa bụ onye nke na-asị m ga-arapụ gị m ga-echezọ gị ruo mgbe ebighị ebi ana m arịọ ka onye nwaanyị gọzie gị ana m arịọ ka onye nwaanyị chekwaa gị ana m arịọ ka onye nwaanyị mee gị mma ana m arịọ ka ọnọdụ gị wee bụrụ nke a gbanwere nke nwere ọdịnihu dị mma ruo ebighị ebi ka ọ dị otu a n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị. mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi ma si si osu imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka m wetara anyị Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na achọ onye gị na ị ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo